Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 30. Dialogue for Listening. Agụ ọ bịala gị? Eni chi agbaala. Ndị skuul agbasaala ahụ. Si dị ha n'ụra. ndị ọrụ anyị adịla m hmm. Chinadeji ji hụ erimeri ike gwụrụ m agaghị m ishifu nri anyị gakwa n'ime gịrị eseghelawanị ee ka aha ka mma ọ dịkwa mma ma ghechaa otu aha ya wụrụkwanụ gị were ni nwayọ jisie ike ihe ọjọma emezie gị nọdụ mma alawala m lawanị Dialogue for practice with build-ups. Agụụ ọ bịala gị? Agụụ ọ bịala gị? eni chi agbaala eni chi agbaala ịgbasa ịgbasa ndị skuul agbasala ha ndị skuul agbasala ha si dị ha n'ụra si ịdị ha n'ụra ndị ọrụ ayịwadịla ndị ọrụ ayịwadịla chiji chiji na ha dị na ha dị erimeri erimeri mm, Chinada eji mm, Chinada eji jakwarịwa erimeri jakwarịwa erimeri ịgwụ ịgwụ ishifu ishifu ike gwụrụ m agaghị m ishifu nri ike gwụrụ m agaghị m ishifu nri anyị gakwa n'ime gịrị anyị gakwa n'ime gịrị esighị lawanị esighị lawanị ee ka aha ka mma ee ka aha ka mma ọ dịkwa mma ma gị chọọ otu aha ọ dịkwa mma ma gị otu ahụ ya wụrụkwanụ gị ya wụrụkwanụ gị were nị nwayọọ were nị nwayọọ jisie ike jisie ike ehi ọja m emechie gị ehi ọja m emechie gị nọdị mma nọdị mma alawala m alawala m lawanị lawanị Dialogue for practice without build-ups. Agụụ ọ bịala gị? Agụụ ọ bịala gị? Ee, n'ichi agbaala. Ee, n'ichi agbaala. Ndị skuul agbasala ha? Ndị skuul agbasala ha? sịdị ha n'ụra sịdị ha n'ụra ndị ọrụ ayọwarịla ndị ọrụ ayọwarịla mm chinada eji mm chinada eji ya kwatụwa erimeri bịakwarịwa erimeri ike gwụrụ m agaghị m ishifu nri ike gwụrụ m agaghị m ishifu nri anyị gakwa n'ime gịrị anyị gakwa n'ime gịrị eseghelawanị ee eh, ka aha ka mma ee eh, ka aha ka mma ọ dịkwa mma ma gịchaa otu ahụ ọ dịkwa mma ma gịchaa otu ahụ ya rụkwana gị ya rụkwana gị were ni nwayọ were ni nwayọ jisie ike jisie ike ihe ọjọ ma emechie gị ihe ọjọ ma emechie gị ọ mma alawala m Nọ dị mma alawala m. Lawanị. Lawanị. Dialogue for comprehension. Agụ ọ bịala gị? chi agbaala. Ndị skuulu agbasaala ahụ. si dị ha n'ụra ndị ọrụ ayọwarịla m hmm. Chinadaji jakwarịwa erimeri ike gwụrụ m agaghị m ishifu nri anyị gakwa n'ime gịrị esighị ee ka aha ka mma ọ dịkwa mma ma gị otu aha ya rụkwanụ gị were ni nwayọ jisie ike ihe ọjọma emezie gị nọdị mma alawala m lawanị Unit 30 Narrative New Words Izu Izu nwa anụ ọhịa nwa anụ ọhịa ọnụma ọnụma iju iju otu ihu ahụ otu ihu ahụ usekwu usekwu ehi a agara m na ihe nwanne m mara izu mmiri anọghachi agba onweghị ya were m ihe agụ aga igbu m o rule ma m gara ịla nwa ọhịa ya bịa jụwa ma agụ oji m iwere ọnụ m eji m obi ma jụọ ya ma ọ dịla arọ ma ọ maghịsị mee ndị skuul gbasarala oge agaala n'ihi ya onye na-eribeghị ihe ruo ma aha agụụ ga-ejilarị ya kama ọ gị jechiwe ihe otu ihu aha ya asị m onye bịara abịa baala usekwu ji eshie ihe anyị na-eri ma m nụrụ ihe ọ sara iwe abịa m ma hafụ ya buru agụ ahụ lawa End of Unit 30